biko ike jee n'ụkpụkpọ danda chaa chaa chaa alụsị ogene na-enye anyị onu na anyị na-anọ na-ekwu na ana m anọ ike igbo. Thank you. ụmụnne nna na egere egwu n'igbo amaka igbo mara mma asị m ụmụ igbo na igbo amaka o nwere obodo ị ga-aga n'ụwa niile ka igbo mma igbo bụ ebe a nọ igbo mara mma nke ukwuu n'ụzọ ọbụla anyị ma mma beta anyị bụ apịa machara mma ngọngọ alụ anyị mma akọwa okwu a na-ekwu si na igbo amaka mana anyị bụ apịa anyị masịara mma ma ngọngọ alụ anyị ee ụmụ igbo mara mma obodo akpọrọ igbo mara mma ma ngọngọ lụrụ anyị ana m agwa gị nke nwoke na gị nwaanyị nke na-ege ọnụ m n'ụbọchị taa a sị gị na anyị masịara mma ma ngọngọ lụrụ anyị igbo amaka na m agwa ụnụ na amaka mana ngọngọ lụrụ anyị anya ukwu na ekworo na ohi na kidnapin na ihe ọjọọ dị iche iche ọnya nwalụrụ igbo ewe nna asị ụnụ na ọ bụrụ na anyị ga-esi na omime dị etu a wezụga onwe anyị na onwere obodo ga-aka igbo mma n'ụwa mụ na nwanne m were jee ije ma egwu a na-atụ m mụ na nwanne m wee gaa ije mana egwu na-atụ m ilu ebe a nwanne ele ego were ego tii na aba ebe a naba lee na anya n'obodo ndị ọzọ ka ụnụ etu ha si eme ha na-eji anya ekwu okwu ee ihe akpụ onye hausa na onye hausa ha ejiri anya kwuo okwu fụ onye fulani na onye fulani ha ejiri anya kwuo okwu ma onye igbo gị na ya bụ were jee ihe ọ bụrụ na gị na nwanne gị wee jee ihe egwu a na-atụgo e nwanne asị unu n'oluo na mgbe anyị ga-eche eche echiche banyere onwe anyị na ọ bụrụ na anyị chọrọ ka ihe ọbụla anyị ga-eme n'ụwa ka ọ gara anyị anyị ga-afụrịta onwe anyị n'anya n'anya bụ ihe ahụ nke ga-ejikọta anyị ọnụ ma wepụ mkpọmasị n'etiti anyị ka ihe wee dịrị Igbo mma ka ọnwụ anyị wee zuo oke ana m asị gị ka mụ bụ isiki biya na-agwa gị okwu na-asị gị onye omenala nke chineke na-agwa okwu pụtanụ n'ụlọ ụka na oso n'ihe na-agbalisi anyị oso n'ihe na-ebibisi anyị sọrị oso n'ihe na-akpụjisi anyị ntị bute asị na divishọn nke akpara ịkpa oke n'etiti anyị ana m asị gị na ọ bụrụ na anyị ga-apụta n'ihe ọjọọ anyị na-eme ma kpee mee ihe ekpere n'ikpe ezi omume na ọ ga-adịrị igbo mma ya ka mụbụ isi ka ibi ya nnụnụ chukwu na-agwa gị okwu a wee na-asị bụrụ na ekwe gabanụ n'obodo ọbụla nke dị n'ala igbo kụba na ekwe Mazibe ha ozi ọma na sisi ihe ga-azọpụta anyị bụ ezi omume na ịfụnanya na udo na ọṅụ karịsịa ịfụnanya na onye nwa ga-azụ igbo nwere ihe ọzọ ji igbo n'ọlụ ọ bụrụ na anyị nwee ike ịfụkọlịta onwe anyị anya anyị kwuo okwu tie iwu ọ dịrị etu anyị si ti ya anyị ekwuo okwu anyị ejiri anya kwuo okwu ọ dịrị etu o si anyị si kwu ya ma ọ bụrụ na nke gị na nwanne were na-eji ihe egwu a na-atụgo ọ bụrụ na nke gị na nwanne gị mekọ ihe rie ego ya chọọ ụzọ ị ga-esi gbu ya ime ya mkpụ na omekome niile ka ị wee mee ya intimideti wee buru ihe ngịnị ya nwekọrọ ọnụ lie ọ ahụ na ego igbuo ya itiri ya pozin na nri ọ bụrụ na gịnị ya mee ị ịchọka ka ihe ị ga-eme ya ka iri ego ahụ igbufuo ya ije kpọta ndị kidnapa ana m asị igbo kwa n'ọlụ bụrụ na ekwe gabanụ n'obodo niile dị n'ala igbo na-agwa n'asị na sịsọ ịhụnanya bụ ihe ga-azọpụta igbo onye nwa ga-eme anyị ihe ọbụla ga anyị tiri ya ka ọ na-aga ozugbo ozugbo anyị kwuo okwu dịka anyị gbakwu ya ma ewezụka na n'ala Igbo nna agwa na ọchị abụrọ n'ezi na ọ nwere ihe anyị ga-emeni ee Igbo mara mma n'ezie ihe niile dị n'ụwa dị n'Igbo mana afụghị onwe anyị n'anya bụ ihe na-akpa oke ewena asị ọ bụrụ na okwu a ga-abaghị ntị nwanne m chegharịa ichegharịa ka ihe wee dịrị anyị mma ma dịrị ụmụ ụmụ anyị ga-amụta mma pụtanụ n'ụlọ ụka nke na-etisasị anyị anya na-eme ka anyị kpọọ ụmụnne anyị asị na akpọ oke n'etiti anyị ma mee na ihe ekpere n'ikpe na ezi omume fụkọrịta na onwe unu n'anya n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie ịhụnanya na-eme ka udo na ihe ọbụla nke ị chọrọ wee zuo oke ma ọ bụrụ na igbo si na ha gara eme ihe a na-agwa ana m asị gị na ọnọdụ ha dị anya ọnọdụ ha ga-adị anya and ọ nwere ihe ha tiri aka nke ya gara mbụ etu o si kwesị enwere na-asị na ịhụnanya bụ ihe ga-azụ igbo bụrụ na ekwe maba ba zibenụ nwoke zibenụ nwaanyị zibenụ ụmụazị na onye ọbụla osia na ihe ga-atụ igbo na-abụ ogbo ịhụnanya wee na-asị ka nna nna anyị ha bịa mezie okwu a ma kọwaa ya n'asụsụ ọbụla nke ị ga-aghọta ka e wee maa na igbo bụ ndị ji onwe ha na ọ bụrụ na ha ga-ewebata ịpụnanya n'etiti ya na ihe niile ga-adịchara anyị mma ọnwụ anyị wee zuo oke ma ụmụ anyị ga-anwụta mgbe ha ga-abịakwa ụwa ha ga-asị n'ezie na nna nna ha nna nna ha ha doziri ha ọnọdụ nna ha doziri ha ọnọdụ wee nwụọ ọṅụ ya wee zukpuo oke udo na ịhụnanya wee dị n'etiti ya ihe ndị a ka anyị wee na-asị ka chineke meghe anyị anya ka anyị ṅomie ịhụnanya ka ọ wee dịrị ala igbo mma ise